before make investment ihe ọbụla mmadụ introduce gị to ọkasị ọbụrụ all these online influencers gbaa mbọ ka ị make your own research gbaa mbọ ka ị look out for reviews concerning that particular product that is ma ọ bụ na app bi ya gbaa mbọ ka ị mara ihe people use go that particular app na comment about the app before you make big investment on that particular platform ihe mere njem mee vidio atap maka this particular app na trend online all this while nga win janwa nọ na screen na kịta people like untouchable comedy na promote this particular app since it's a betting app ọ na-promote the app na-agwa ndị mmadụ fa invest ya ka fa gbalụba ego fa invest ya ka fa make a lot of money today ka m wepụta time wee bịa make my own research concerning this particular app First of all, in na-efu na app a anyị mara onye bụ the owner of this particular app. The owner is nowhere to be found. Anyị mara onye bụ the owner. So first of all, before you make you invest to any particular platform, ọkasị ọbụla online platform, tara ya ka ị mara onye bụ the owner. Ị the portfolio, the profile of that particular person bụ the owner of that particular app. Ka ọ ya bụ echi o nwere ihe mebere ka ị mara onye ga-awodo aka. Secondly, generally the about section of the particular app. Kí ẹ hear the app all about. Because this particular app, the way Untouchable say promote to app, ah, ya na other influencers, the way first say promote to the app, many people wey trust on Untouchable might dive in, subscribe or upload oh. Many people might just because of no Untouchable fa upload fa download this app fa nwere ike credit their money into the app Video use be the app hoping that na ga make ego the way untouchable. untouchables wey na preach about it not knowing that no the more you look the less you see oh one thing to do what about all these influencers on na social media some of them just we just come out finally go fetie na akwa promote ihe na fachi promote fachọrọ ọkwa ịma ma dat tin fachi promote ma ọ authentic ka ọ fake per sure they mad the risk that particular product go pose on the life of their audience per care the only thing that matters to them is what they are going to be gaining the amount of money agakufa unu anya na afụ a few years back na go mmm pụta mee nke fa gwuo ndị mmadụ gwuo ndị mmadụ chaa ndụ gwuchaa ndị mmadụ oge a fana onwe nke pụta last year 86 w or something somebody use go the app okay, ebie m witness mgbe 86w pụtara the same thing ka fa pụtakwalụ mee nke fọ dịka ọ na-itinye ego iburu billions of naira na pepa na testify na mbido izizi because ọ na-akafasa apụta fapụta na mbido izizi a ga-eme ya ọ dị easy for you to gain ine again ine again ịma ama na ọ dị ka onye ahụ na-eme ichi jide azụ itinyeli obele obele idide na hook so that ọ bịazilizi dị udide a itinye hook zie dị azụ onye aka ndị all these people si eme a ga-eme ọdịtụ izu na mbido izizi ị na-eli na-eli na-eli na-eli na-eli na-eli mgbe ị ga-etinyezi ka itinyezie nnukwu ego ka iwebuzie nke nnukwu a mgbe akafa ga-ebulu ma evritin ị ga-eni ma evritin ma nke itile etinye bulu evritin na lie this is the same thing na ego ọna this particular app for now first of all this particular app the owner onwere ya ma the owner And Ijekwe make check about review about people's comment concerning the app, about people use go the app already. They found a lot of negative comment about the app. The negative comment to the app enwete the more than the positive comments. So that means that now the app na something fishy dey there. First, secondly, I'm m why you are an influencer. Your audience people fanwa bụ na ị na Facebook na-akwụ gị ụgwọ, mana YouTube na-akwụ gị ụgwọ maka your audience agha iche esi ihe ọma ị ga-emelu fa iche esi onye ga-esi ekwuchi efu ụgwọ back ọ bụla ị ga-emezibe ije na-epromotu an app ị na-amarọ how authentic ọ dị ọ bụla ije na-epromotu lufa a betting app ebe fa ga na-ewest their money that is the only good thing if league emelu fa ọ bụla ebe fa ga na-ewest their money ka eji na-epromote simply because o nwere ka ọbụna those people akwụgo gị millions ka iji promote ofa and ịmakwa to you ịmakwa na that app a na ọ bụrụ ya fa preach ka fa na-eme ne ma kwana ọbụrụ kwa onye osi wee dị onye isi eprichi ya ka osi wee dị but because of na itinye ego gị n'akpa your money adigo na your bank account already it cares about the negative effect that app ga-epose on the life of your audience you need promote here. before you maybe invest on this particular nga win app be very very careful ịmali ego na ịmali ego na ọ bụ na ịtụfuo ma wute gị before you ya invest na this particular app mana ịma na anwakwana mee invest na app a n'ọtụnọ ka ibute ego because n'ọkwa mene ọkwa the more you look the less you see app a ịfụrụ adịrọ legit be very very careful the way say make investing ya app a efụrụ onwere ọdịche dị na ya na mmmm onwere ọdịche dị na app ya na 86w for people bụ ndị mago maka 86w fekwuru ndị mmadụ chandum nke fa last year ndị nke a for this year on go and write it down very very soon ndị niile emeli invest ndị na-ekechile ntị mee invest na apa a ga-ebe anya m anya m so ọ bụrụ na imebe invest now atry kwanye atry